ndị Igbo ndị Igbo ndị nwanne m na-arọkpala ọdọ m arọkpala ọdọ ma na shọp ma n'ime ọhịa ma n'okporo ụzọ ọdịgo n'osi ewufu ego live <laughs> aka ewu new style ma ya bụrụ ndị ndị okwu bekee ọbụla na gota awụfuo ya adịgo n'ụzọ iji aprisieshọn adịgo n'ụzọ iji ịhụnanya ọ dịghịkwa n'izu my brọda onye nwere obi eji eri ego dị iche onye na-enweghị ibe dị iche mana ụmụnne m ndị igbo na arọ ọdụ dịka ịhụnanya n'ụmụ n'ebe ndị igbo ndị ọzọ nọ then I issue appreciation with Igbo Obakole, Obakoron Godia.